AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-eji wee nwee nnọkọ ohere nke anyị ga-eji wee leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe ịrute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa ezi onye Igbo onye mụ na ya na-ezukọ n'ụbọchị taa ị bịala nwanne m nwoke nwanne m nwaanyị ka mara nke Chineke baara gị ụba gị na ezinụlọ gị na-ịtụgharị uche n'okwu nke ezinụlọ n'ụbọchị taa n'akụkọ ahụ nke anyị kọrọ ụbọchị gara aga taa ka anyị lebatụ anya n'akụkụ nke onye nwaanyị ihe nwaanyị a gabigara nwaanyị a bụ nwaanyị ji obi ya niile si na ọ chọrọ ịlụ di na ya etoruola olilu di chineke wee nye ya onye kwesịrị ya onye mmụọ ya nabatara nwaanyị a na-asị na mmalite nke ọlụlụ m n'ezie eji m abalị abụọ buo ọnụ ma kpee ekpere achọpụtara m si n'ezie na chineke ziri m ihe dị omimi na ezinụlọ nke m si na ya bụ nke na-ebi ndụ na nkọcha bụ nke nkọcha na-achị mụ na di m bụkwa ndị na-efe Chineke anyị kwekwara n'ikike nke mmụọ nsọ anyị amaghị ihe bụ nkọcha na ndụ anyị ma ihe anyị na-agabiga ka anyị na-achọ ụzọ anyị ga-esi wee si n'ime ya pụta ya bụrụ oke nramahụ nye anyị anyị gbalịa ihe niile anyị nwere ike ime ya dị ka ọ dịghị ihe anyị na-eme abịa mee ka mmata sị na nramahụ a ma ọ bụ nkọcha a nke na-alụ ọlụ n'ezinụlọ m bụ nke sitere n'ike nke mmụọ ọjọọ bụ nke dị n'ezinụlọ ahụ nke ụmụ nwanyị ndị alụbatara n'ezinụlọ ahụ maara nke ọma na ụdị ike a dị na ezinụlọ ahụ nke ka nke nne m ọ bụ ezie na ezinụlọ m si pụta bụ ndị na-efe Chineke bụkwa ndị nwere ike ile anya gasị na ezinụlọ nke a dị mma na ha ekwesịrị ntụkwasị obi ma ilezi anya ga-achọpụtasị na ọ dị ikike ikike nke na-emerụ emerụ ikike nke ịla n'iyi nke na-achị nwa okorobịa ọbụla maọbụ nwoke ọbụla nke nọ n'ezinụlọ ahụ o dokwana ụma anya ogo nne m garuru n'ọnọdụ a anyị na-atụgharị uche n'ime ya n'ụbọchị taa ruekwa ụbọchị m si ya nne lekwa onye m chọrọ ịlụ mgbe a chọpụtara sị na ịhụnanya m na nrubeisi m n'ebe onye a nke m bụ n'obi ịlụ bụ nke na-apụta ìhè akparamagwa nne m gbanwere mgbe ahụ ka nne m ji wee sị ọkwa gị ị ga-erugide ọrụ ị ga-etagide ahụhụ fepụ ahụrụ nwoke a enweghị ike kpata otu peni na ndụ ya niile ọ pụghị ịkpata otu peni nke a mere ka m bụrụ onye na-eme ihe ndị m nwere ike ime ọbụnara ihe ndị m na-enweghị ike ime ịhụ na ezinụlọ m guzoro ebe ọ bụ na enweghị m ike ịchọta ọrụ nke dị mma n'ezi ma ihe niile m nwere ike ime ịhụ na ezinụlọ m guzoro emere m ya nọgidekwa na-eme ya ngwa ngwa mgbe anyị gbasịrị akwụkwọ nne m elechaa m anya sị m ị hụrụ gị echeghị m na o doola gị anya sị na ị gbasighị ike na mmadụ nke a tinyere m n'oke echiche n'ihi na ana m eme ihe m nwere ike ime n'ụlọ ọ dịbeghị mgbe m hụrụ onwe m dị ka onye na-arịa nrịrịa n'eziokwu akụjara m mgbe nne m kwuru okwu dị otu a m wee bịa na-eche eleghị anya amataghị m onwe m ihe m bụ edoghị m anya ọ bụ ezi ya na agbasiri m ike ọ dịkwanụ ihe m chọrọ ime m anaghị eme ngwa ngwa ịkwupụrụ ụdị okwu a mbịa bụrụ onye na-arịa taa ma arịa echi nke a jụ m anya ọ bụghị naanị nke a nke a bịa meekwa ka m nọ na-achọ ịkpakọ onwe m ọnụ ana m achọkwa ịkpakọ ọbụna di m na ụmụ m ọnụ n'ihi ihe anyị na-agabiga nke a mee m bụrụ onye na-enwekwa olileanya n'ụzọ ọ bụla olee otu m ga-esi si na nkọcha nke a wezụga onwe m Mbịa chọpụta chọpụtasị na nkocha a bụ nke na-alụ ọlụ ọlụ nọgide n'ezinụlọ m ọtụtụ afọ gara aga site n'ọgbọ rue n'ọgbọ mgbe ụfọdụ ya dịka gasị na mmụọ nke ji ikike a na-alụ ọlụ ahụ na ya si n'ezie na ọ dịghị ihe ọzọ anyị pụrụ ime ezitere ya dịka onye agasị ihe ọ bụla nke m chọrọ ka ndị a ga na-eme ụzọ m chọrọ ka ezinụlọ a ga-agbado ọnọdụ m chọrọ ka m ga-edo ezinụlọ a ọ dịkwa mgbe o ruru ma bịachie si n'ezie na ikike a bụ onye nwe m ebe ọ pụrụ ịtụ ihe na-eme na ndụ m mgbe ọ bụla ekwutara okwu otu a ga-esi wee napụta m n'ọnọdụ dị ka nke a mmụọ ahụ ga-abịakwa mee ka m marasị n'ezie na apụghị m ịbụ onye a napụtara abịara m taa nne m ụta taa nne m ụta rie nne ma ọ dị mgbe emechara mgbe ihe bịara doo m anya ma bịa chọpụta na ihe ndị a esighị n'aka nne m kpọmkwem na ọ dị ebe ikike ndị a si nwee nhụkụ bịa na-ebi ndụ n'ime ya mgbe o ji bịa bụrụ ọchịchọ na mmasị nke Chineke na anyị ga-achọta ogbugbo nye nramahụ a abịara m bido ime ka echiche ọjọọ ndị ahụ echiche ndị ahụ na-eme ka m chee na apụghị m isi n'ọnọdụ ahụ pụta bụrụ nke ewezugara n'ime m bụrụ ndị hapụrụ agwa ndị na-ekwesịghị ekwesị bụ ibu iro megide onye a mkpọrọ nne m bịa malite ịrịọ arịrịọ n'ọbara nke Jizọs ịrịọ arịrịọ n'ikike ahụ nke kpọlitere jizọs mmeme ka chineke mara sị na ihe dum gbasara nkọcha ewezugawo ya ebe m nọ na-abanyenwukwa m na ngọzi nke abraham onye chineke gọziri n'ụzọ niile ọ ga-amasị m ka ilebatụ anya n'akwụkwọ ndị galicia isi atọ amaokwu nke iri na atọ ruo na amaokwu nke iri na anọ na kraịst agbapụtawo m ọ na-apụtawo m site na nkọcha nke a nke na-ala ndụ m n'iyi onye mụ na ya na-atụgharị uche n'ụbọchị taa nke a bụ ihe nwa agbọghọ nke nwaanyị mụrụ wee chie ara na-agabiga n'ihi na ezinụlọ nke o si n'ime ya pụta ezinụlọ ahụ biri ndụ na nkọcha nkọcha nke bụ ya si n'ọgbọ a ya gafere ọgbọ nke a ma gị onye mụ na ya na-atụgharị uche ọ dị mgbe a nọgidere n'ọnọdụ dị otu a nwa okorobịa anyị na-ekwu okwu ya n'ụbọchị taa bịa bụrụ onye nwetara onwe ya n'ọgbakọ nke ụmụ Chineke mgbe o ji bịa kọsara ndị ozi nke Chineke mkpa ya ndị a bụrụ ndị Chineke meghewuru anya ha ịghọta ihe gbasara nkọcha na ikike nke nkọcha na ịla n'iyi nke nkọcha ebe ọ bụla ọ na-alụ ọlụ ọ bụ n'oge dị ka nke a ka ezinụlọ a ka bịara jikọta aka bekuo Chineke akwa nke nnapụta ndụ ha wee gbanwee ezinụlọ ha wee bụrụ nke yiri ezinụlọ nke ha bụ n'uche ha bịa nwee olileanya itiri niile nke kwuchiri ezinụlọ ha bụrụ nke e tisasiworo ọṅụ nke chineke wee bata n'ime ha ọ dịkwa ihe dị ka ọchịchịrị ịgbachibido ezinụlọ ahụ chineke ọma na-ege ntị chekụta n'ọbụ n'ụlọ mgbasa ozi adventist world radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ajụjụ nke ị chọrọ ịjụ anyị maọbụ na ọ ihe na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya maọbụ na ị na-achọ onye gị na ya ga-amụ akwụkwọ nsọ kọrọ na ekwentị na 0706 0706 3637224 ezi enyi m ị nwere ike idetara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at yahoo dot com awrnigeria at yahoo com ka anyị chekwutara gị na onye mgbasa ozi ga-ewetara anyị ozi ọma nke sịrị n'ime akwụkwọ nsọ ma ugbu a n'ọnwayọ mgbe anyị ga-enye gị abụ ọma nke ga-ewuli mmụọ gị megide gị nnọọ mgbe niile dịkwa ike dịkwa ọtụtụ ngọzi ya na mgbahara aga m ejekwuru nna aga m ejekwuru nna aga m ejekwuru nna mma chekwuru na onye dị n'ikpe o ememe naanị ya pụrụ ịgbaghara mmehie niile nke ya na mgbaghara onye dị n'ikpe ebube mara mma ọ na-asị m nwanọhachi anọ m n'ụwa na n'ime mmere ya n'ime nsogbu ya nna onye bi n'eluigwe nwere ọnọdụ ọma ọ na-asị mụ nwa

obi anyị jupụtara n'ọṅụ mgbe anyị na-ekele ndị Zion Herald ndị nyere anyị abụọ a nke pụrụ iche n'ụbọchị taa udo chineke na amara ya baru n'ụba N'agha jizọs amen ka anyị were obi ụtọ mgbe anyị ga-anọ n'ekpere nabata onye mgbasa ozi Pita Ikonta onye ga-ewetara anyị ozi ọma nke pụrụ iche nwa chineke ọma na-eke ntị ka anyị mara na ọ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị nso ya ka anyị ji na-asị ọ bụrụ na ị nwere ajụjụ maọbụ ihe na-agbagwoju gị anya gbalịa kọrọ na ekwentị na 0706 363 7224 0706 363 7224 mara na ị nwere ike ige ozioma nkịta na www. awr.org gị tinye asụsụ Igbo www.awr.org chekụta itinye asụsụ Igbo ka anyị nabata onye mgbasa ozi ama m nọ na njikere ka anyị na-ekpere ya ekpere mmadụ niile ndị na-ege ntị ka onye nwe anyị gọzie unu n'aha jizọs isiokwu anyị n'ụbọchị nke taa ga-esi n'akwụkwọ hibru isi anọ amaokwu iri na anọ rue na nke iri na isii akwụkwọ hibru isi anọ amaokwu iri na anọ rue na iri na isii ka anyị mechie anya kpere chineke onye nwe anyị oge ahụ eruola ọzọ mgbe anyị na-anụ okwu gị biko gị onye na-adị ndụ ebighị ebi mee ka okwu gị dị ndụ n'ahụ anyị n'ụbọchị nke taa ka onye ọ bụla nke na-ege ntị bụrụ onye a gọziri agọzi n'aha jizọs onye nwe anyị amen isiokwu anyị bụ ị nwere nkwuwa okwu ị nkwuwa okwu na akwụkwọ hibru isi anọ amaokwu iri na anọ ya mere ebe anyị nwere onye isi nchụàja dị ukwuu onye gabigaworo eluigwe niile bụ jizọs ọkpara chineke ka anyị jidesie nkwupụta anyị ike n'ihi na anyị enweghị onyeisi isi nchụàja onye na-apụghị iji obi sụọ anyị hụkọ ahụhụ na-adịghị ike anyị kama anyị nwere onye anwaworo n'ihe niile n'otu ụzọ ahụ a na-anwa anyị ma o mehieghị ya mere ka anyị were nkwuwa okwu bịa rue oche eze amara ka e wee meere anyị ebere ka anyị wee hụkwa amara inyere anyị aka n'oge mkpa ka onye nwe anyị gọzie ihe ọgụ a n'aha Jizọs n'abalị ise nke ọnwa anọ n'afọ 1963 ndị Rọshia na ndị Amerịka kpebiri inwe igwe eji ekwu okwu nke ga-esite na rọshia rue na obodo amerịka gịnị mere ha ji mee nke a n'ihi na ha si na ọgụ dị iche iche pụta ha chọkwaghị inwe ọgụ ọzọ n'etiti ha ha wee kpebie sị ọ bụrụ na ha kwurịta okwu tutu ọ ga-ebido na ọ ga-enyere ha aka ya mere ha ji mee ka ha nwee igwe eji ekwu okwu site n'onwe ha ọ bụrụ na onye ọ bụla enwee mkpa ka onye ahụ site na igwe ahụ eji ekwu okwu kwuoro ibe ya okwu site na rọshia rue na amerịka dịka a na-ekwu okwu ya ha mere ngwa ngwa igwe ahụ eji ekwu okwu bụ ihe nyere ha aka tutu iwe erute n'ọnụma nke ga erutekwa na ịlụ ọgụ ha wee kwurịta okwu n'etiti ha n'ụbọchị nke taa gị onye na-ege ntị ị matara nke ọma nọọ dị ọtụtụ ihe na-eme n'etiti ndị mmadụ nke na-eme na ụbụrụ isi mmadụ nke na-eme na okpukperechi nke ụmụ mmadụ nke na-eme na obibi ndụ dị iche iche nke na-akpatakwa ịla n'iyi na ịla ndụ n'iyi nke dị iche iche ọtụtụ mgbe ịlụ ọgụ na-adị ọtụtụ mgbe ndọndọ na-adị ọtụtụ mgbe ihe dị iche iche na-eme nke na-akpata ịla n'iyi ma n'eziokwu ọtụtụ mgbe ikwurịta okwu n'etiti anyị na-eme ka udo wee dị dị ka ọ dịrị n'etiti ndị rọshia na ndị amerịka gịnị ka anyị na-ekwu okwu ya n'ụbọchị nke taa ihe anyị na-ekwu okwu ya bụ n'etiti anyị na chineke ọ dị igwe eji ekwu okwu igwe ahụ eji ekwu okwu bụ dị ka anyị gụrụ ya n'akwụkwọ nsọ bụ site n'aka onye ahụ nke bụ onye isi nchụàja onye dị ukwuu aha ya bụ jizọs kraịst gịnị ka ya onwe ya na-eme ya onwe ya dịka akwụkwọ nsọ gbara anya ma bụ onye a nwaworo n'ụzọ niile dị iche iche ma ọ dịghị mmehie ahụtara n'ime ya ọ na-eguzo n'aka nri nke chineke ọ na-eguzokwe n'ụlọ ukwu ahụ ebe a na-eweta ikpe nke mmadụ ọbụla ikpe nke gị na ikpe nke m dị ka anyị na-eme omume kwa ụbọchị otu a ka a na-eburu aha anyị rute n'eluigwe ịbịa kpebi ikpe n'isi anyị ma n'eziokwu obi dị anyị ụtọ na anyị nwere onye isi nke ọkaiwu bụ jizọs onye isi nchụàja onye ihe gbasara anyị na-emetụ n'obi ọ bụ ya bụ igwe anyị ji ekwu okwu dịka akwụ nsọ gbara anya ma ọ bụrụ na onye ọbụla nwee mkpa onye ahụ kwesịrị ịkpọtụrụ chineke site na jizọs kraịst jizọs bụ onye na-ahụta ihe nke na-eme n'etiti ụmụ mmadụ dị ọtụtụ mkpa nke gị onwe gị nọ n'ime ya ọdụ ọtụtụ nramahụ nke gị onwe gị nọ n'ime ya ya mere gị onye na-ege ntị ọ dị mkpa nke ukwuu dị ka anyị na-alụ ọrụ dị ka anyị na-eje ozi dị ka anyị na-ebi ndụ n'ezinụlọ gị ma ị nọ n'ụgbọelu ma ị nọ n'ụgbọala ọ dị mkpa nke ukwuu ka gị onwe gị mata nke ọma na ị kwesịrị inwe igwe eji ekwu okwu nke gị na eluigwe ga-eji na-akparịta ụka ọ dị mfe ọ bụkwa ihe nke pụrụ ịbịa n'ebe gị onwe gị nọ ị gaghị akwụ ụgwọ ọ dịkwaghị onye ọ bụla nke nwere ike ime ka ihe ndị a hapụ iguzo dị ka gị onwe gị chọrọ ya ọ bụ nkwurịta okwu nke dịrị naanị gị onwe gị na Chineke ya mere gị onye na-eke ntị dịka akwụkwọ nsọ gbara anyị ama ọ bụrụ na anyị were nkwu okwu anyị bịarute Chineke n'ezie n'ezie n'oge mkpa ọbụla anyị ga-enweta enyemaka site n'aka chineke otu nwoke kwuru ya n'ụzọ dị otu a nwoke ahụ a na-akpọ ya bi graham bi graham wee sị ekpere bụ ụzọ dị mkpa nke onye ọbụla nke na-efe chineke kwesịrị inwe ọ bụrụ na gị onwe gị bụ onye na-ekpe ekpere n'ezie n'ezie ị ga-enwe ezi ndụ ndụ gị ga-adịkwa ụtọ onye ọbụla nke bịakwutere gị nso ga-ama na gị onwe gị bụ ezi nwa chineke onye nwe anyị bụ jizọs bụ onye na-anọchite anya anyị n'ihu chineke akwụkwọ nsọ si n'ihi na mmadụ niile emehiewo ha adịghị erutekwa otuto nke chineke ọ dịghị ihe ọ bụla nke anyị onwe anyị ga-eme nke pụrụ iwetara anyị ezi omume ya mere ọ dị mkpa ka gị onwe gị mata na a sị na jizọs adịghị mgbalị anyị niile bụ ihe efu ọ bụ ihe mere o ji na-atọ anyị ụtọ iwetara gị okwu ndị a iji wee gwa gị sị ọ bụrụ na ị nwere mkpa gwa ya chineke n'ekpere jizọs bụ onye isi nchụàja ọ bụrụ na mkpa dịrị gị ị nwere nkwuwa okwu ọ gaghị efu gị ihe ọ bụla ihe ọ ga-efu gị bụ naanị imepe ọnụ gị gwa chineke ihe ahụ nke na-akpa gị ị pụrụ ime ya ọbụna dị n'oge a ya mere achọrọ m inye gị ntakịrị ohere ka gị onwe gị kpọtụrụ nna gị nke nọ n'eluigwe dị ka ya onwe ya sịrị mụọ onwe m ga-anọnyere gị mụọ onwe m ga-anụ ma gị onwe gị wee kụwa meghee obi gị n'oge awa gị onye na-ege ntị nwanne m nwoke nwanne m nwaanyị ekpere ekwesịghị ịbụ ihe nramahụ nye gị gwa chineke ihe ọ bụla nke na-akpa gị chineke ga-anọnyere gị achọrọ m ka mụ na gị kpekata ekpere hulata isi gị onye nwe anyị ụmụ gị ehulatara isi ha n'oge awa ọtụtụ ihe bụ ihe na-akpa ha ma n'ezie n'ezie dịka anyị onwe anyị bụ ndị mmehie anyị amaghị otu anyị ga-esi gwa gị maka ihe niile ndị a nke anyị onwe anyị jiri mejọọ gị ma n'ihi na gị onwe gị bụ onye nwere obi ebere biko wedata onye obi ebere gị n'ahụ anyị ma mee ka mmadụ niile bụ ndị na-ege ntị bụrụ ndị nwere udo na ọṅụ na ihe ọbụla nke ha na-eme n'ezinụlọ ha na ihe ọbụla nke mekọtara ha onye nwe anyị biko gọzie mmadụ niile bụ ndị na-ege ntị n'aha Jizọs onye nwe anyị unu anụla ozi ọma unu anụla ozi ka anyị na-ewetara unu Radio ozi si na unu Adventist World Radio arịrị ekpere anyị n'ụbọchị taa n'isi onye mgbasa ozi bụ ka Chineke nye gị ogologo ndụ na ahụ isi ike ka ịhụnanya ya bara gị na ezinụlọ gị ụba n'aha Jizọs amen onye mgbasa ozi Peter Ikonta onye wetara anyị ozi ọma nke pụrụ iche imeela ezinwa Chineke ọma na-ege ntị kọrọ na ekwentị na 0706 363 7224 0706 363 7224 ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya maọbụ na ị na-achọ onye gị na ya ga-amụ akwụkwọ nsọ Chineke rutena anyị nso n'idetara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at yahoo dot com awrnigeria at yahoo dot com maọbụ awrnigeria at gmail dot com nwa Chineke ọma na mara na nwere ike ige oziọma nke taa na www.awr.org gị tinye asụsụ Igbo ka udo na amara Chineke nọnyere ndị kwupụtara nọ ma ndị gere ege n'aha Jizọs amen imeela chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa ndewo